ozi ọma dị ka Mark dere ya Mark isi nke mbụ mmalite ozi ọma Jisọs Kraịst ọkpara Chineke dị ka edeworo ya n'akwụkwọ Aịzaya onye amụma sị lee mụ onwe m na-ezipụ onye ozi m ka ọ gaa n'iru gị onye ga-emezi ụzọ gị olu otu onye na-eti mkpu n'ọhịa si, dozienụ ụzọ onye nwanyị. ma okporo ụzọ ya ka ha guzozie Jọn pụtara ìhè onye na-eme baptizim n'ọhịa na-ekwusakwa baptizim nchegharị inwe mgbaghara mmehie ala Judia niile na ndị Jerusalem niile na-apụpụrụ ya ọ na-emekwa ha baptizim na osimiri Jọdan ha na-ekwupụta mmehie niile ha Jọn na-eyi ajị kamel na-ekekwa akpụkpọ okike n'ukwu ya na-erikwa igurube na mmanụ aṅụ nke ọhịa ọ na-ekwusakwa sị onye ka m ike na-abịa n'azụ m onye m na-erughị iruru ala ịtọpụ eriri akpụkpọ ụkwụ ya abụọ mụ onwe m jiri mmiri mee unu baptizim ma onye a ga-eji mmụọ nsọ mee unu baptizim o rue na mgbe ahụ Jisọs siri na Nazaret nke Galili bịa Jọn wee mee ya baptizim n'ime Jọdan ngwa ngwa mgbe o si na mmiri na-arịgo ọ hụrụ eluigwe ka ha na-adọwa ọ hụkwara mmụọ nsọ dị ka nduru ka ọ na-efedakwasị ya olu uwe si n'eluigwe ahụ daa sị gị onwe gị gbabara m n'anya ihe gị ezi mma ngwa ngwa mmụọ nsọ wee chụọ ya baa n'ọhịa o wee nọ n'ọhịa ọgụ ụbọchị abụọ setan na-anwa ya ya na anụ ọhịa niile nọkwa ndị mmụọ ozi na-ejekwara ya ozi ma mgbe a rasịrị Jọn nye Jisọs bịara na Galili na-ekwusa ozi ọma Chineke sị oge alaeze chineke dịkwa nso chegharịanụ kwekwanụ n'ozi ọma mgbe ọ na-aga n'ụsọ oke osimiri galili o wee hụ simon na andrew nwanne simon ka ha na-awụnye ụgbụ n'oke osimiri n'ihi na ha bụ ndị ọkụ jisọs wee sị ha bịanụ so m n'azụ m ga-emekwa ka unu bụrụ ndị ọkụ na-akụta mmadụ ngwa ngwa ha wee rapụ ihe niile ha ji egbu azụ soo ya mgbe ọ gara n'iru nke nta o wee hụ James nwa Zebedi na Jọn nwanne ya ndị nọkwa n'ụgbọ na-ekezi ihe ha ji egbu azụ ngwa ngwa o wee kpọọ ha ha wee rapụ nna ha Zebedi n'ụgbọ ya na ndị ọlụ egoro ego ha jee so ya n'azụ ha wee gaa baa na kapanọm ngwa ngwa o wee baa n'ụlọ nzukọ ha n'ụbọchị izu ike wee na-ezi ihe ibobo ozizi ya wee nwa ha n'arụ n'ihi na ọ na-ezi ha ihe dị ka o nwere ike ọ bụghịkwa ka ndị ode akwụkwọ ngwa ngwa nwoke nke dị n'aka mmụọ na-adịghị ọcha wee nọ n'ụlọ nzukọ ha o wee tisie mkpu ike si: gịnị ka anyị na gị nwekọrọ Jizọs onye Nazaret ị bịara ịla anyị n'iyi amatara m ya onye bụ onye nsọ ahụ nke Chineke Jizọs wee baara ya mba si: kpuchie ọnụ gị sikwa n'ime ya pụta mmụọ ahụ na-adịghị ọcha wee see ya werekwa oke olu kpọọ nkụ wee si n'ime ya pụta ibobo wee nwụọ ha niile na-arụ nke mere ka ha jụrịta onwe ha sị gịnị bụ nke a ozizi ọhụụ ọ bụ n'ike ka ọ na-enye ọbụna ndị mmụọ na-adịghị ọcha iwu ha na-agakwa ya ntị ngwa ngwa e wee kọsaa akụkọ ya ebe niile n'ala dum ndị Galili gburugburu ngwa ngwa mgbe ha pụtasịrị n'ụlọ nzukọ ahụ ha wee baa n'ụlọ Simon na Andrew ha na James na John ma nne nwunye Simon na-edina na-arụ ọkụ ngwa ngwa ha wee gwa ya okwu banyere nwaanyị ahụ o wee jekuru ya jide ya n'aka palie ya arụ ọkụ ahụ wee rapụ ya ọ na-ejere ha ozi ma mgbe o ruru anyasị mgbe anyanwụ dara ha na-ekutere ya ndị arụ na-adịghị mma na ndị mmụọ ọjọọ ji obodo ahụ dum wee zukọọ n'ọnụ ụzọ o wee mee ka arụ ọtụtụ mmadụ dị ike bụ ndị arụ na-adịghị mma n'ọrịa dị iche iche ọ chụpụkwa ọtụtụ ndị mmụọ ọjọọ o kweghịkwa ndị mmụọ ọjọọ kwuo okwu n'ihi na ha matara ya o wee bilie n'isi ụtụtụ n'ezi abalị pụọ jee n'ebe bụ ọhịa na ọ na-ekpe ekpere n'ebe ahụ simon na ndị ya na ha nọ wee gbasoo ya ha wee chọta ya sị ya mmadụ niile na-achọ gị o wee sị ha ka anyị gaa ebe ọzọ n'obodo niile so nke a ka m kwụsakwa n'ebe ahụ n'ihi na ọ bụ ime nke a ka m pụtara o wee baa n'ụlọ nzukọ niile ha gazue na Galili dum na-ekwusa ozi ọma na-achụpụkwa ndị mmụọ ọjọọ onye ekpenta wee bịakute ya na-arịọ ya na-egbukwara ya ikpere na-asịkwa ya ọ bụrụ na ị na-achọ ịpụrụ ime ka ndị ọcha o wee nwee ọmịiko setịpụ aka ya metụ ya sị ya ana m achọ ka emee ka ị dị ọcha ngwa ngwa ekpenta ahụ wee rapụ ya emekwa ka ọ dị ọcha o wee dọọ ya aka na ntị nke ukwuu wee chụpụ ya ngwa ngwa si ya lezie anya ka ị ghara igwa onye ọbụla okwu ọbụla ma laba were onwe gị gosi onye nchụaja chekwaa n'iru Chineke ihe banyere ime gị ka ị dị ọcha nke Mozis nyere n'iwu ka ọ bụrụ ha ama ma ọ pụrụ malite ikwusazụ ya na ifesa okwu ahụ nke mere na o nweghị ike ọzọ ịba n'ime obodo n'iru ọra kama ọ nọ n'azụ obodo n'ebe bụ ọhịa ha wee si n'ebe niile na-abịakute ya